onye ya nwanne ya nso igbo lee ujejela adụla ya ee ume igbo ujejela atụla ya e. igbanyere ọdọ ujejela atụla ya ma ị ujeje la ya ee ujeje la adụla ya ee ụmụ igbo ujeje la adụla ya ee local government area. Igbo nwoke mba New York City based. Igbo n'ozi ije. Igbo n'ozi Mayor Sọba. Atọ n'iwu nwanne. Paris and sara owe iwe kelela igbo denu na amerịka ọha na eze ndị igbo obi jeshi ike ewe obi shegi ike nwanne m ewe nwanne ọrọkwa m aga ikwu ejega ejega n'ụwa n'ụlọ ka jeta dị ire ewe mmiri Don Leo nwanne eh. Don Leo Chief Iyeri Ọba onye oh, ọma Malaysia base nwafọ nke eze agụ Enugu steeti irioke kelere m ịlọ ọlọ gị nwanyị ọma Chinonye nwanyị ọma meji aga mba oh. Lady Mrs. Igwagwa nwanyị ọma rị mma Wa nwamgbọdọ egbu omegbu agba ụwa ji mogu nwanyọ manyị n'ihi osodi ihe emewe ụwa ji mogu right honorable ben ụwa ji mogule honorable speaker igbo state house of assembly na-ebe ka ọgọ ndị egbu ọgọ dadipoko onye ọmarị mma ekelela m popo koko popazuwike nwanne ugochukwu pa to spika igbo state of assembly honorable wajimogu ogosaro wiwa obisegi ka magị kpo nwanne ejeje obisegi ka magị kpo ejegejegejega chifu mike obinna azuwike obi satuo ya nwanne sarowiwe kelela gị mike onye ọma ya the duke of malaysia nwanne chairman chief executive i am great enterprises sdn phd obi shegi ka onye ya nwanne ya bụ ụja ụla ya Malaysia based chief Mike le kelela mosodi ya emelọlọ chief Mike ye nwafaro chukwu Abia steeti zara owiwe kelela obi shegi ke mara o oh. chief Ike aha mefula ịgbakịgba ịgbakịgba Malaysia eh. aikie nwafọ awọ mma mma ịgbaka ịgba ịgbaka ịgba na male ịgbaka ịgbasara owiwe ekele prọfesọ promise ọgbala rejistra anyị nwafọ anambra chief executive officer neko prọfesọ kelela mmemme ka ajero nwanne olenu chief nze aiki nwanne nze Ike David nwenye ukwu nwoke ọmarị mma udu mmiri one of Malaysia nwoke ọmarị mma Ọchịrị ọzọ one of Kola Lumpur Dangote one of Malaysia Dangote kelela maka udo nwanyị gị ọmarị mma omi ugo nna ya ee

kelela m Kevin nwoke ọmarị mma kirikiri wugwu eze ndị mma Oscar Malaysia ofu nwanne gede nwanne Oscar nwa mama ezi enyi ndị ofu obi Oscar Kuala Lumpur bụ nwanne ụlalumpọ ndị eji akụ mgbọrị ndị eji akpa ego gị bịaruo n'ala Owerri anyị nwere ebe eji ama ịga kọnọ 360 Angle Entertainment ebe ngwọrị nwanne jenga ahụ je ma ịga kọnọ ekelela m Stanley ome nwanne ome nwanne na ndị egwu onye ọma meji aga mba o Stanley o kelela m nwanne gị nwa owerele omeneji ji oje kọnsept o obi sie gị ka gaa nwanne gị kwu eje eje mega biti obi sie gị ka mmanụ kwu eje olimani obi sie gị ka ma gị kwu eje edishọn bandị ndị mma mmanụ kwu